AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị udo dịrị gị ana m ekele gị na-eji obi ụtọ na-anabata gị n'ihe omume nke ụbọchị nke taa ana m ekelekwa chineke onye mere ka anyị dị ndụ onye mere ka anyị nwee mmasị onye mere ka ọ dị mfe anyị izukọ n'ụbọchị nke taa ịtụgharị uche n'okwu nke ndụmọdụ nke ezinụlọ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị isiokwu nke anyị na-eleba anya n'ụbọchị taa n'okwu nke ndụmọdụ nke ezinụlọ bụ nke na-asị ihe anyị na-enwetaghị taa anyị pụrụ inweta ya echi ihe anyị na-enwetaghị taa anyị pụrụ inweta ya echi na mpaghara ugwu nke obodo anyị o nwere ilulu ndị ahụ na-atụ ha na-asị na ime oke ngwa ngwa na-emebi ọtụtụ ihe ime oke ngwa ngwa na-emebi ọtụtụ ihe ọ bụrụ na mụ na gị ahụọla ihe a na-akpọ ogugu nke ndị China mbụ ebe a kụrụ ya ihe ndị a anyị na-akọ n'ụbọchị nke taa gara edo anyị anya nke ọma maka anyị gbalịsi ike ghọtakwa ya otu ahụ n'ihi na ogugu a bụ nke ndị China bụ nke pụrụ iche n'ụzọ niile ọ bụrụ na ị kụọ ya n'ezie ị ga na-eche ka o too ma ọ bụrụ na ị maghị ihe gbasara ya ya adịghị ka ọ na-eto eto ngwa ngwa o pupụtara ọ ga-achị kesara ebe ahụ otu ahụ ọ nọ ka ọ ga-anọ rue afọ ise n'agbanyeghị na ị na-agba ya mmiri mgbe niile ị na-emesa ya ntụ ndị nke a na-emesa ka ihe mee nke ọma ma otu ihe nke juru anya ebe ọ dị ukwuu maọbụ ihe ịtụnanya dị na ya bụ na osisi a ngwa ngwa ọ nọrọ afọ ise ịmanye ọma na izu isii gaa ahụ na osisi etojuola oke osisi onye na-amaghị ihe nke na-eme maọbụ ihe gbasara osisi a ya eju ya anya ma mụ na gị ndị maara na ihe nke a apụghị ito otu ugbo ahụ ga-amatasị n'ezie na afọ ise bụ nke ogugo ndị China na-eji mata ala ebe e kụrụ ya nata mmiri nke ị na-agba ya nata ntụ nke ị na-emesa ya ka o too nke ọma mara na ọ nọziela mgbọrọgwụ ya abaa n'ala ọ bụ ya na-akpata ọ na-eji eji izu isii ngwa ngwa afọ ise gasịrị too oke osisi ihe a bụ ihe dị na ndụ nke mụ na gị nwetara onwe anyị n'ụbọchị taa anyị anaghị ahụ mgbe ọganihu ma bụ mgbe mgbanwe na-abịa n'ụzọ dị iche iche lee anya ọ bụrụ na amụọ nwatakịrị nwatakịrị na-eji nwayọọ nwayọọ na-eto anyị anaghị ama na ọ na ha eto kama anyị na-ele ya anya otu ụbọchị gaa hụ otu mgbanwe dị iche ụbọchị ọzọ gaa hụ mgbanwe ọzọ dị iche otu mgbe gaa hụ na ntakịrị ihe a ekuru si n'ụlọ ọgwụ lọta abụrụla onye na-agbagharị etepegharị n'ebe niile gburugburu ebe nke obi ngwa ngwa gị hụ na nwatakịrị a etoola ghọọ dimkpa pụọ iche echiche ma ọ bụ inwe mkpebi nke ihe nke ọ ga-eme n'ime ndụ ya ime ka nwatakịrị too mgbe ọ na-ekwesịbeghị ito anyị maara na ọ bụ ihe anyị na-apụghị ime ọ bụkwa nke ọ bụ onye chi ime ya ya eduba ya na nramahụ nke ọ na-amaghị otu ọ ga-esi si n'ime ya pụta nke a na-eme ka m cheta otu ilulu nke atụrụ na asụsụ latịn nke na-asị na ime ngwa ngwa anaghị ekwe ka ihe gachaa nke ọma gịnị kpatara isiokwu a n'ụbọchị nke taa gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye na-ege ntị anyị hụrụ na ụwa anyị bụ ụwa ọ dị ngwa ngwa n'ụbọchị ugbu a amụọ nwatakịrị nwatakịrị agaghị gbalite agbalite atụbana ya n'ụlọ akwụkwọ a na-eme gịnị ka o mee ngwa ngwa n'agbanyeghị na ụmụaka ndị a ọtụtụ n'ime ha na-eru afọ eji etinye ha n'ụlọ akwụkwọ ikekwa ya bụrụ na nne ha na-arụ ọrụ bekee ewere nwatakịrị tụba n'ụlọ akwụkwọ ngwa ngwa otu afọ maọbụ afọ abụọ gasịrị a na nwatakịrị ya na ọ maara ihe na-ahụkwala ọgụgụ isi nke dị n'ime ya ewere ya ya amafee ndị o kwesịrị ya na ha ịnọ n'otu ebe na-amụkọ ihe n'ihi na ahụ na-asị na nwatakịrị ahụ na ọ bụ nwa maara ihe onye ọ bụla na-achọ ka nwa ya na-agba na-aga ka ihe niile na-agara anyị na ndụ ziri ziri na-aga otu ahụ marakwa na ndị igbo na-atụ ilu ha sị ọkpara nyere nyere nga ọ na-ezu ike ọ bụ n'afọ nnụnụ ime ngwa ngwa otu ahụ ị na-achụje gịnị ọtụtụ n'ime anyị na-eme ụdị ngwa ngwa daba n'ihe na-akpọrọ ndụ anyị n'agbanyeghị na a na-agwa anyị n'okporo ụzọ n'agbanyeghị na a na-agwa ndị na-agba n'okporo ụzọ na ọ dịghị mma ka a na-agbasi oke ike ma ị na-aga mba n'ụzọ ma ndị a na-anya ụgbọala na-etinyekwa isi ịhụkwa na ọtụtụ ndị mmadụ na-agwụ n'ụzọ ha ga na-etinye isi na-agba ihe dum nke ha ekwesịghị ịgba ka emee ngwa ngwa ọ bụ ezie na asị emee ngwa ngwa emeghara ọdachi ọ bụghị oke ngwa ngwa oke ngwa ngwa na-ebibi ihe n'ime ndụ anyị ọ bụ ya kpatara nye ọtụtụ mmadụ n'ụbọchị taa ọ dịkwa onye nwere ndidi ọ dịkwa onye maara ihe a na-asọ nsọ ọ dịkwa onye maara ụzọ esi ebi ezigbo ndụ ọtụtụ n'ime ha ma ọ bụ ọtụtụ n'ime anyị ka ọ na-amasị ime ngwa ngwa ịla onwe anyị n'iyi karịa ijiri nwayọọ chụta ihe nke anyị na-achọ dị ka Chineke si na-edu anyị anyị na-achọ ime ka ihe ndị ahụ bịa n'otu ntabi anya ọ bụna otu o kwesịrị ịdị ọ bụghị ebumnobi nke Chineke Chineke onye kere anyị kere anyị ka anyị bie n'ụwa nwantịntị mgbe ọ bụrụ na o kere anyị ka anyị bịa n'ụwa nwantịntị mgbe ọ pụtara na ihe ọbụla nke ga-eme ka ndụ gbaara anyị mfe ihe ọbụla ga-eme ka ndụ bụrụ ihe anyị chere na o kwesịrị ịbụ n'ezie gị onye na-ege ntị ihe ndị ahụ bụ ihe ndị nke kwesịrị ịbịa nwayọọ nwayọọ na mgbe ya na mgbe ya ọ ga-abịazụ ma ọ bụrụ na anyị nwee ntachi obi dịka anyị na-ekwu na ntachi obi adịkwaghị ọ bụ baa taa nwụọ echi ọ bụ gịnị kpatara ụdị ihe ndị a ọ bụ ụdị echiche nke anyị na-eche na ụdị ụwa anyị hụrụ onwe anyị ihe dum na-aga ọkụ ọkụ ọtụtụ n'ime anyị n'ihi na ọ dị ndị nne na nna na-amaghị ebe ihe si na-abata n'ezinụlọ ha ha enweghị ike inye ụmụ ha ndụmọdụ kama ihe ha ga-eme bụ iji onye dị otu a onye dị otu a na-amara ụmụ ha atụtụ mee ụmụaka ebido chewe echiche nke ha na-ekwesịghị iche chewe ụzọ ha ga-esi yie onye a ihe onye nke dị otu a si n'ụzọ dị otu ahụ ha laa onwe ha n'iyi ọ bụghị ihe kwesịrị ekwesị gị onye na-ege ntị oge adịkwara anyị ọzọ taa echi ka anyị bido ebe anyị kwụsịrị chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-ekele anyị n'ụbọchị taa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot nwa chineke ọma na ekentị mara na anyị ga-ewetara gị abụ dị mma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-anụ abụ nke ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ma gọzie onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ ka anyị gee ntị n'okwu chineke ọ ga-adịrị anyị mma n'ime ezinụlọ anyị n'aha jizọs amen siri seventh day adventist church kwaya laranto plateau steeti unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ kudo chineke na-arịọ amara ya chia n'ime ndụ unu n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na eke ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ mazi gee ma nata ngọzi dị n'ime ya tupu ụwa anyị na-ege oziọma nke taa ka m chekụtara anyị anyị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 olee otu ịdị dị n'oge a gị onye ọma na-ege m ntị ka amara chineke bara gị ọba ka onye nwaanyị nke bi n'eluigwe nọnyekwara gị ohere ọzọ afọkwarala anyị n'oge a ịnụ okwu onye nwe anyị nke na-agba anyị ume ka anyị kpee ekpere tupu na-aga n'ihu imeela ezi chineke anyị nna nke bi n'eluigwe n'ihi ịdị mma gị n'ebe anyị nọ inye n'anyị nri inye n'anyị anyị ahụike ịgbaghawokwara anyị mmehie anyị nọnyere anyị ugbu a mgbe anyị na-aga ịnụ okwu gị ka anyị ghọta okwu a ma jee ije n'ime ya n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ samuel nke mbụ isi iri na anọ amaokwu nke isii samuel nke mbụ isi iri na anọ amaokwu nke isii ọ otu a jonatan wee sị nwa okorobịa na-ebu ihe agha ya bịa ka anyị gabiga rue ebe nguzo ndị agha nke ndị a na-ebighị ugwu eleghị anya jehova ga-alụrụ anyị ọgụ n'ihi na ihe mgbochi adịghị n'ebe jehova nọ ịzọpụta site n'iwere ọtụtụ mmadụ ma ọ bụ site n'iwere mmadụ ole na ole isiokwu anyị n'ụbọchị taa bụ jonatan onye a mụrụ n'ihi ịdị ukwuu jonatan onye a mụrụ n'ihi ịdị ukwuu jonatan bụ nwa mbụ nke sọl ọ bụ onye dịka omenala ichi eze kwesịrị ịnọchi ọnọdụ nna ya ma ọ bụrụ na o bichaa ndụ gabiga dịka onye ga-anọchi anya eze n'ụzọ niile ahụrụ na jonathan toruru etoru abịa n'ike ịlụ ọgụ o nwere ume abịa n'izu o nwere izu abịa n'ihe ji mmadụ eme n'ụzọ niile o tozuru mana ịdị ukwuu nke a mụrụ ya ịbụ dịka ihe ọmụma a na-eme ka anyị mata ọ bụghị ka ụwa si lee ya anya kama ọ bụ ịdị ukwuu n'ịtụ egwu Chineke n'ime ihe ahụ Chineke kwadoro ime ihe ahụ Chineke na-achọ n'agbanyeghị na jonathan bụ eze nke na-aga ịdị n'ọdịnihu mana o kweghị ka nke a buru akọ na uche ya o kweghị ka nke a were mmụọ ya niile o weturu onwe ya n'ala nye otu esi mmụọ ya na ọnọdụ ebe amụbara ya Jonatan bụ onye nke kwesịrị ị na-eme ihe niile ga-abụ nke m akụnụba ga-abụ nke m mmadụ niile ga-akpụ isi ala nye m ebe m kwuru bụ ebe ọ gwụrụ izu niile ọ bụ n'aka m ka ọ dị ọ bụ ụdịrị ebe amụbara ya na ụdịrị mmụọ kwesịrị dị ya n'ime dị ka ụwa si na-adị mana Jonatan nwere mmụọ nke ịsọfụrụ Chineke nke ịma si ee n'ala Izrel ọ bụ Chineke nke kere eluigwe n'ụwa na-eduzi na-achịkwa dịka ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị hụrụ na ụbọchị jonathan na-alụrụ nna ya ọgụ ime ka alaeze nna ya dị dịka o kwesịrị ka ndị iro ghara ịbịa ịnara ya ndị agha ndị ọzọ amaghị mgbe ọ kpọrọ onye na-eso ya n'azụ na-ebutere ya ngwa ọgụ si ya bịa ka anyị fụọ ọ dị otu eziokwu o kwuru n'ihi nkwesị ntụkwasị obi ya n'ebe Chineke nọ na olileanya ya n'ebe Chineke nọ ya sị Chineke gị ime ihe ọ naghị agụ ọtụtụ mmadụ ọ naghị agụkwanụ mmadụ ole na ole ya achọ iji ọtụtụ mmadụ ime ihe ọ ga-eji ọtụtụ mmadụ ya achọ iji mmadụ ole na ole ọ ga-eji mmadụ ole na ole ihe ọ dabere bụ chineke ọ nọnyekwara unu ya ahụ o kwuru bụ eziokwu dịka jonatan onwe ya maara si na o kwesịrị ịbụ eze ya anakwa alụ ọgụ ime ka alaeze nna ya guzosie ike mana david bụ enyi ya onye nke ọma na nke ọma ha na-eto enwere ike abịa n'ịlụ ọgụ jonatan ka david inwe izu nke ịlụ ọgụ dịka anya mmadụ si hụ mana n'agbanyeghị ndị a niile ha na-agakọ n'ụkwụ na mana ọ dị otu ụbọchị chineke gosiri onwe ya site na david mgbe goliat bịara kparịa israel mkparị dị ike ma chineke si n'aka david nye israel nkwuwa okwu anyị gakwa n'ihu n'ihe gbasara ndụ sọl na jonathan anyị ga-ịhụ na otu mgbe ekwensu bịara itinye nsogbu n'etiti sọl na jonatan na ụmụ Izrel n'ihi na Sọl gara nye iwu na ọ dịghị onye gị iri nri ebe a na-eje ịlụ ọgụ Jonatan anụghịkwana ya ya gaga were mmanụ aṅụ raa n'ihi agụụ mgbe nna ya ji bịa chọpụta sị na ọ dịla onye nupụrụ ya isi efe nza ya ma Jonatan nna ya chi igbu ya Izrel niile ndị agha Izrel tiri mkpu si agaghị ime ya eme agaghị igbu ya n'ihi o na ka anyị nwee mmeri o mere ka anyị lụta ọgụ n'ihi ya o kwesịghị ka e gbuo ya n'agbanyeghị na esila onye ọbụla nke riri ma ọ bụ ṅụọ ihe ọbụla ma alụchaghị ọgụ a na ọnwụ na-eche ya n'ihu ụmụ Izrel nyere aka kwuo eziokwu si ka hafụ ya kembụ ọ maghị na ọ bụ ihe nna ya kwuru nke abụọ mgbe ahụ ọ rara mmanụ aṅụ ahụ ume ọhụụ batara ya n'ime ya enwe ike lụọ ọgụ mgbe ike gwụrụla ndị ọzọ ha enwee mmeri ihe anyị na-amụta n'ihe ọmụmụ a bụrụ ịtụkwasị Chineke obi irubere Chineke isi na-eweli onye ọbụla elu n'ụbọchị na-abịa abịa anyị ga-ilebakwa anya n'ihe gbasara Jonatan na agba nke abụọ ya ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ndụ nke Jonatan ndụ nke sọfụrụ gị na ndụ nke enweghị mpako kwee ka ụdịrị ndụ a dee anyị n'ime na-agbanye ihe niile itinyere anyị n'ime iji mee ka anyị dị ukwuu ka anyị rudatara gị isi ma were ya gọzie aha gị n'aha Jizọs bụ onye nwe anyị ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwaanyị roslyn onye kpọtụrụ anyị site na shagam naijiria anyị na-arịọ ka chineke na-enye gị mmamizu na-enye gị ogologo ndụ na ahụ isi ike ọ bụ sọsọ nwanne anyị roslyn ma nne roslyn ee ha kpọrọ anyị obi dị ha mma anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu otunu si na-amụ akwụkwọ nsọ chineke ga na-emepe anyị ime mmụọ ka unu wee na-aghọta ụbọchị niile nke ndị unu n'aha jizọs amen ọ ga-enye unu ịhụnanya udo ya ga-achị n'ime ezinụlọ unu ka anyị kelekwa nwanne anyị nwaanyị gift onye na-akpọtụrụ anyị ụbọchị niile arịrị ekpere anyị bụ ka chineke na-enye gị ogologo ndụ na ahụ isi ike ka onye gị mmamizu nke ị ga-eji na-agụ akwụkwọ gị ka anyị kelekwa nwanne anyị nwoke ike onye kpọtụrụ anyị site na kaduna steeti na naijiria ebe anyị nọ anyị na-arịọ ka chineke na agbago ume ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen nwanne anyị nwoke emeka anyị ma na jos dị mma anyị na-ekele gị na-asị ka udo chineke chia n'ime ndụ gị n'ezinụlọ gị ọ bụrụ na ị kpọtụbere anyị mara na ị nwere ike ịkpọtụrụ anyị na 7224. 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye kpọtụrụ anyị site na borno steeti anyị ma na borno dị mma anyị na-ekwu okwu nwanne anyị nwoke askrabra onye kpọtụrụ anyị site na borno steeti arịa ekpere anyị bụ ka chineke chebe ezinụlọ gị ka o doo unu n'udo n'aha jizọs amen ọ bụ na chiọma nwanne anyị nwaanyị onye nọ na kaduna steeti anyị na-arịọ ka ịhụnanya chineke bara ezinụlọ n'ụba n'aha jizọs unu emeela na-akpọtụrụ anyị ka udo na amara chineke nọnyere ndụ kpọrọ anyị ma ndị na-akpọtụbere anyị anyị ma na ịhụnanya chineke ga-abaru n'ụba n'aha jizọs amen obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị na ezinụlọ gị onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adresị anyị bụ arigiria at yahoo dot com maọbụ ọ at gmail dot com mara na ị nwere ike ịkpọtụrụ anyị na 0706 363-7224, 0706 363-7224 ka udo Chineke chịa n'ime ndụ anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo